ọha na eze na-ege ntị anya abịakwakwa ọzọ ịkọwalị akala mmadụ ji wee bịa ụwa akụwa na ndị amụ na mee 1 wee lue na 21st ma ọ bido na April 22 wee lue na ngwụsị ya bido na May 1 wee lue na 21st ife akpọfa bụ Tarus mgbe eji amụ ndị dị stọbọn mana ofesa onye abụrụ iwu bụ na fa enweli ego ọ bụ na iso na ndị amụ oge afọ ịbụ na ịdị pọl taatị mana ọ gị chuzu ka ịdị pọl na mmadụ onye amụ na May ekwesịrị ichuzu ka ọ dị pọl you look for product chaafe ị ga-ele ka ị nọdụ ọfụma ndị na enwe ego ma ọsọ ekwensị ma ọsọrọ ekwensị nwee nyebe ego ife niile bụ choice ịchọzikwa ka ị bụrụ ogbenye nọ choice ka ọ bụ ị na-echuzu echuzu mana ọ bụ na amaghị na mee ikwesị inwe ego ndị na enwe ego nwanne m nwoke nwanne nwaanyị amaghị na mee ikwesị inwe ego mana ọ choice ka ọ bụ ogbenye ma ọ bụ ọgaranya bụ ife mmadụ chuzu onwe ndị chuzu ka babụlụ ogbenye nwe ndị chuzu ka babụlụ ọgaranya ọ bụ na ị ịbụ ọgaranya ife ị ga-eme bụ gị look for product chaafe ị ga-ele ịbụla ọgaranya so na mmadụ akwesịrị na agwa ya ka eji kpọ ụnụ tarus ụnụ ada atụ mmadụ egwu mana unu na-enye mmadụ respekt ya ka karịsị ndị ọzọ nke ọzọ ife mekwa abịa na marriage party na-asị unu ndị na-efe itu ụnụ bụ nọvemba 1 to 21st ndị scorpion ụnụ na fana di na nwunye ụnụ ya bụ the highest marriage and va ga-eme ụnụ emuve forward maka hard man and hard woman ọ ga-amachi ụnụ ọfụma ya ka o ji wee bụrụ the highest star so na iwu bụ na nwunye nwele ego let me choose ịdị poverty bụ mmadụ na-echuzu ya onye a mụrụ na ekwesịrị ịdị poor oles ma ọ ga aka iwe chuzu ya for more details kpọọ na phone 08033295358 kọwalị ife eji ekwela ọjị na ise na ọdịrị izi so ọha na eze na-ege ntị amaghị na mee ife ị ga-ewenata aka bụ gịnị ịdị na-eligasị ndị na-asọ bilibili iwenata aka na ya maka worm na intestines so adị very careful so daalụ ma gị lotekwa ebe isi wee bịa n'onye ọ dị most important thing when you forget where you come from unu na-eri ego ka ochie moto na ọzọ ya bịa echi ọ bụ na ọ bịaziri echi ya ike na ịplan ọzọ ọfụma dị dọmant lalụba ụla mana ịplanụ kwa strateji ọgabakwa so daalụ maka ige ntị